Matiu isi nke iri abụọ na ise mgbe ahụ a ga-eji alaeze eluigwe tụnyere ụmụ agbọghọ iri ndị chịrị ọwa ha pụọ izute onye na-alụ nwunye ọhụụ ma ise n'ime ha bụ ndị nzuzu ise bụkwa ndị nwere uche n'ihi na ndị nzuzu ahụ mgbe ha chịrị ọwa ha ha ejighị mmanụ n'aka ha ma ndị ahụ nwere uche ji mmanụ n'arịa ha tinyere ọwa ha ma mgbe onye na-alụ nwunye ọhụụ na-anọ ọdụ dị anya ha niile rubere ụra wee rarụ ma n'etiti abalị iti mkpu dara lee onye na-alụ nwunye ọhụụ pụtanụ izute ya mgbe ahụ ụmụ agbọghọ ahụ niile biliri wee dozie ọgwa ha ndị nzuzu wee sị ndị nwere uche nye anyị ụfọdụ na mmanụ unu n'ihi na ụwa anyị na-anyụ anyụ ma ndị nwere uche zara sị ee e, eleghị anya ọ gaghị ezuru anyị na unu kama jekwurunu ndị na-ere zụrụ nye onwe unu ma mgbe ha na eji ịzụ onye na-alụ nwunye ọhụụ bịara ndị edoziworo wee soo ya baa n'oriri ọlụlụ nwunye e wee mechie ụzọ emesịa ụmụ agbọghọ fọdụrụ bịakwa na-asị onye nwe anyị onye nwe anyị meghere anyị ụzọ ma ọ zara sị n'ezie asị m unu amataghị m unu ya mere na-echenu nche n'ihi na unu amataghị ụbọchị ahụ ma ọ bụ oge awa ahụ n'ihi na ọ dị ka mgbe mmadụ mgbe ọ gaje ịnọdụ n'ala ndị ọzọ ọ kpọrọ ndị oru nke aka ya rara ihe niile o nwere nye n'aka ha otu ka o nyere talenti ise nke ọzọ talenti abụọ nke ọzọ otu talenti onye onye ọbụla dịka ike nke aka ya ra o wee jee ịnọdụ n'ala ndị ọzọ ngwa ngwa onye na-ara talenti ise ahụ gara were ha zụọ ahịa wee rite uru talenti ise ọzọ otu ahụ onye na-ara talenti abụọ ahụ ritakwara talenti abụọ azọ ma onye nara otu talenti ahụ jere gwu ala zobe ego onye nwe ya ma mgbe ogologo oge gasịrị onye nwe ndị oru ahụ bịa ya na ha wee pịazi onye ahụ nke nara talenti ise wee bịakwute ya weta talenti ise ọzọ si onye nwe anyị ị rara talenti ise nye m n'aka lee eritara m talenti ise ọzọ n'uru onye nwe ya sịrị ya ị mere nke ọma ezi oru nke kwesịrị ka atụkwasị gị obi ị kwesịrị ka atụkwasị gị obi n'ụmụ ihe ole na ole m ga-eme gị onye isi ọtụtụ ihe baa n'ọṅụ nke onye nwe gị onye na-ara talent abụọ ahụ wee bịakwutekwa ya sị onye nwe anyị ị rara talent abụọ anyị m n'aka lee eritara m talenti abụọ ọzọ n'uru onye nwe ya sịrị ya ị mere nke ọma ezi oru nke kwesịrị ka atụkwasị gị obi ị kwesịrị ka atụkwasị gị obi na ụmụ ihe ole na ole m ga-eme gị onye isi ọtụtụ ihe baa n'ọṅụ nke onye nwe gị onye na-ararị otu talenti ahụ wee bịakwutekwa ya sị onye nwe anyị amaara m n'ịbụ mmadụ aka ike na-ewe ihe ubi n'ebe ị na-aghaghị mkpụrụ na-achịkọpụtakwa n'ebe ị na-afụchaghị m wee tụọ egwu wee jee zobe talenti nke gị n'ala lee ị nwere nke gị ma onye nwe ya zara sị ya ajọ oru nke dị umengwụ ị matara na ana m ewe ihe ubi n'ebe m na-aghaghị mkpụrụ na-achịkọpụtakwa n'ebe m na-afụchaghị ya mere ọ dị gị mkpa iwere ego m tinye n'aka ndị na-agbanwe ego mgbe m bịara mụ onwe m ga-anaghachikwa nke m ya na ụma ya mere napụnụ ya talentị ahụ werekwa ya nye onye ahụ nke nwere talentị iri ahụ n'ihi na onye ọbụla nke nwere ka a ga-enye ọ ga-enwebigakwa oke ma site n'aka onye na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya tụpụkwanụ oru a na-abaghị n'ihe n'ọchịchịrị nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị ma mgbe ọbụla nwa nke mmadụ ga-abịa n'ebube ya ya na ndị mmụọ ozi niile mgbe ahụ ka ọ ga-anọkwasị n'oche eze nke ebube ya ma n'iru ya ka a ga-eme ka mba niile zukọ ọ ga-ekewapụtakwa ha otu na ibe ya dịka onye na-azụ atụrụ na-ekewapụta atụrụ na ụmụ ewu ọ ga-edebekwa atụrụ n'aka nri ya ma ụmụ ewu n'aka ekpe mgbe ahụ eze ahụ ga-asị ndị nọ n'aka nri ya bịanụ ndị a gọziri agọzi nke nna m ketanụ alaeze edoziworo unu site na ntọala nke ụwa n'ihi na agụụ gụrụ m unu wee nye m ihe m ga-eri akpịrị kpọrọ m nkụ unu wee kuru mmiri nye m abụ m ọbịa unu wee kpọbata m agbara m ọtọ unu wee gbokwasị m akwa arụ adịghị m ike unu wee leta m anọ m n'ụlọ mkpọrọ unu wee bịakute m mgbe ahụ ndị ezi omume ahụ ga-aza ya sị onye nwe anyị olee mgbe anyị hụrụ gị ka agụụ na-agụ gị anyị wee zụa gị ma ka akpịrị na-akpọ gị nkụ anyị wee kwuru mmiri nye gị olee mgbe anyị hụkwara gị ka ị bụ ọbịa anyị wee kpọbata gị ma ọ bụ ka ị na-agba ọtọ anyị wee gbokwasị gị akwa olee mgbe anyị hụkwara gị ka arụ na-adịghị gị ike ma ọ bụ n'ụlọ mkpọrọ anyị wee bịakwute gị eze ahụ ga-azakwa sị ha n'ezie asị m unu ka ọra bụ otu unu si mee ya nye otu onye n'ime ụmụnna m ndị a bụ ndị dịkarịsịrị nta mụ ka unu mere ya nye mgbe ahụ ọ ga-asịkwanye n'aka ekpe ya pụọnụ n'iru m ndị a na-abụ ọnụ gaa n'ọkụ ebighị ebi ahụ nke edoziworo nye ekwensu na ndị mmụọ ozi ya n'ihi na agụụ gụrụ m ma unu enyeghị m ihe m ga-eri akpịrị kpọrọ m nkụ ma unu ekughị mmiri nye m abụ m ọbịa ma unu akpọbataghị m agbara m ọtọ ma unu egbokwasịghị m akwa arụ adịghị m ike anọkwa m n'ụlọ mkpọrọ ma unu eletaghị m mgbe ahụ ndị ahụ ga azakwasị onye nwe anyị olee mgbe anyị hụrụ gị ka agụụ na-agụ gị ma ọ bụ ka akpịrị na-akpọ gị nkụ ma ọ bụ ka ị bụ ọbịa ma ọ bụ ka ị na-agba ọtọ ma ọ bụ ka arụ na-adịghị gị ike ma ọ bụ ka ị nọ n'ụlọ mkpọrọ ma anyị ejereghị gị ozi mgbe ahụ ọ ga-aza asị. n'ezie asị m unu ka bụ otu unu na-emeghị ya nye otu onye n'ime ndị a dịkarịsịrị nta mụ ka unu na-emeghị ya nye ndị a ga-apụ jee baa n'ahụhụ mmehie ebighị ebi ma ndị ezi omume ga-aba na ndụ ebighị ebi